nne m na nna m dị mma my mother and my father are dị mma my mother and my father are fine